ụmụnne m ndị igbo ndewonu dịka ọnụ kara ibe ya ozi a na ajụjụ a m chọrọ ịjụ dịka ahụrụ nke a nọ n'enyi wee nyụ nke gbara ijijigharị o nwere ihe mere n'ofu obodo ụnyaa nke nka ndị ọgọ jere ije gbaru ọgọ ha nwanyị nkwụ dịka o si wee dị n'ọdịnala na omenala igbo nke mechara ihe niile nna nwa wee kpaa ada ya nwaanyị gbata mmanya wee gbanye ya si ya na jee gịnị ka egosi ụwa onye bụ di gị ka mmụọ na mmadụ wee nwee ike ịgba akaebe maka na ya bụ ihe bụ ihe jikọrọ ọdịnala na omenala Igbo ngwa ngwa ada ya nwaanyị were mmanya jekwuo di sekpuru ana nye ya mmanya ihe di ya were mmanya ihe kwaa n'ala instead of inye ya onye oke ma ọ bụ nna ya ka ọ nwa ya bụ mmanya iwe wee wee nwa iwe wee wee nna nke nwata nwanyị o wee sị na ọma mkpọnye ada ya nwanyị to ndị ọgọ ya ya bụ ihe wee weta katakata tigbue ma zọgbue mana ajụjụ m chọrọ ịjụ ndị Igbo nna nwa emete ya bụ ife ọ bụrụ na o meteghị ya deelu n'ozi edemede ọ bụrụ na o metere ya deelu nye n'ozi edemede mana nna nwa nke nwaanyị jụkwarụ ndị ọgọ ha sị ya na ọ bụrụ na ịbịa mechaa wedin nke ụka na a na-awa achịcha nke bụ keeki kedu ihe kpatara ụnụ na ọ bụ na nwunye gị were achịcha ahụ nye gị kedu ihe kpatara ijegha eji tụfu ya mana ịta ya ya bụ nwatakịrị nwoke azanwe ajụjụ a ụmụnne m ya bụ ebumnobi gị ka m chọrọ ka m mee gịnị ka ị tinyere m cheta na anụ taa ka ara eze bụkwanụ ya bụ na eze na-achị ọfụma na ikwu amarọ ibe ezie ndewo sonye ma tụsara m ozi a aka mbụ nwanne gị bụ Maazị UC ndị be anyị ga-emesịa